nwanne m nwoke ekelela m o nwere ihe mere na anyị jiri bịakwute gị sị ka anyị jụkala gị ọkpanụmara ka ihe ndị nwere ikwu gbasara eh, onye igbo nwanne gị nwoke bụkwanụ nwanne anyị nwoke eh, nke anyị nọ na-anụ ihe gbasara ya maka o doro m anya na-ewu n'otu n'ime ndị ọha na eze ndị igbo Eh, dịka m ahụ ewu eh, memba n'ime ọhaneze ndị Igbo ah, mana o nwere ihe mere eh, dịka ụfọdụ nọ na-ekwu si na ọwụ arụ ụfọdụ si na ọwụ ihe na-ekwesịghị ekwesị gị onwe nke gị anyị chọrọ ịma ihe ị nwere ikwu gbasara ya ah, ihe m na-ekwu okwu ya wụ nwanne anyị nwoke nwa onye ke akụrụ ihe na mba ofesi Eh, ebe a gara emume iri ji ndị Igbo maka ihe anyị ji etinye ya ọnụ ọnwụ ihe gbasara ndị Igbo nkwanụ n'anyị nwa ndị Igbo eh, elee ihe ị nwere ikwu gbasara akparamagwa eh, ụmụaka anyị kpara na mba ofesi ọ dị ma, nwanne m nwoke udo gị mm, m chairman ndị Igbo onye representị ka whole full ọ maka ihe a mere ike kwere mmadụ ihe mere m jiri lọbata maka na onye isi anyị kpọrọ anyị nzukọ si na ndị niile na-anọchite anya ọhaneze ndị Igbo n'obodo dị iche iche na ha lọta na mụ onwe ke m ụkwanụ Ikenga abụ m one of the chairman of ọhaneze ndị Igbo na Cambodia ee iru n'obodo Cambodia enwere ndị Igbo ebe ahụ Eh, anyị anaghị eri ji ndị ọcha maka ile anya ọ n'ala Igbo ka a na-akọ ji a eh, dịka ihe ike kwere mmadụ mere ya gawa obodo Germany gaa iri ji eh, na nzukọ anyị taa ma ya kwadoro ya nke pụtara na aka na anọghị na aka anọghị aka ọha eze ndị Igbo adịrọ ya ihe o mere jọrọ njọ bụ ihe mere ndị a bụ ndị IPOB jiri gwọọ ya isi abụbụ ya mere anyị gwaga ha sị ha ọwụ naanị maka ike kwere mmadụ naanị na anyị nwa agwọ ọha na eze ndị igbo nọ na mba ofesi dịka mba onwe m onye na-anọchite anya ndị kambodia aha nwo Chief Ikenga Odukonamba anyị na-ekwuola sị anyị achọghị ka onye igbo ọbụla chi ebe a bịa nwa mba ofesi ya chọrọ ịbịa ihe ji nchi na onye ọbụla bịa nọ na ụmụ ya otu ha ji kwụọ ya ikekwere mmadụ na ha kpọọ ya ya nke pụtara na ụnụ ndị ọha na eze ndị igbo na-asị na o nweghịzi ihe dị ka iri ji na mba ofesi mba ọ bụrụ ma a na-enwe iri ji si riwe ya n'ala igbo ee na ihe nchọpụtara ihe ọzọ nchọpụtara bụ na ọtụtụ n'ime ha ọwụ naanị na ha na-abịa iri ji ụfọdụ na-abịa ịchụ akpa ndị ọcha ha were ego ha butere ebe a ha bịa obodo oyibo sị ka ha bịa chụwa ụmụ nwaanyị ndọcha mana ha bịarụzie ebe ahụ ọ so na o nwee ihe ndị igbo na-eme ha sị ka ha gaa ya bụ mmemme ya bụ mmemme e mega na Germany ewo na a na-emebu ya oge mma mbụ ndị igbo na-emebu ya a na-eri ji ya akpọ ndị ke n'ebe a hmm, ndị jamini kpọtara kpọrọ ya bụ chairman anyị n'ụwa niile nna ya nwodo akpọ ya si ya ka ọ bịa nọnyere ya n'iri ji ahụ mana na nna ya nwa odo ọ ọdịka onwe ebe ọ chọrọ ịga ya ike kwe mmadụ ikekwe mmadụ abịawa mana mma ahụ ndị nwana maka ha akpụkpọ ihe a na-eme n'obodo anyị na IPOB bụ ndị nwe obodo maka ha wu indigenous people onye ọbụla wu onye Igbo is indigenous tupu ka ekwuwa ọha eze ndị Igbo ị ga-ekwute IPOB because ihe ọ pụtara bụ indigenous people of Biafra kwa ihe ọ ebe ọ bụ indigenous people of Biafra ya bụ onye ọbụla bụ onye Igbo otu ọbụla ị nọ ihe busowu nene onye IPOB ọha jiri sị na ihe a ha mere ịma anyị na-anụ ya na soshal midia ndị mmadụ nọ na-ekwu na ihe e mere na Germany na ha kwadoro ya mana ya pụtara na nzukọ anyị taa anyị sị na ihe IPOB mere anyị hụwa eze ndị Igbo na ọ dị anyị mma change the number ha person ha kpọọ Yishabod ụta ha ji kpọ ya si ha nwe ahụ m ka ha na-elu ya akwa ha nwere hama ha jiri hama kwụwa anya nchi anaghị eri o nwere ihe Chinua Achebe m chetara na Chinua Achebe dere ya sị na onye ọbụla gara na mba ọzọ ga iri ji ndị mba ọzọ na onye ahụ na ọ ga-ezute abalị asaa gafe mmiri asaa ya wụrụ ka wee lulu anyị akwadoghị ya ndewo nwanne ya gaziela gị na brọda